ụmụnne n'ime chineke kudo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obi ebere eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu site n'ime olugweru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ime Naijiria ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke nke kachasị udo niile anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ ụbọchị taa iji nwee ntụgharị uche anyị ga-eleba anya n'ime site n'akwụkwọ abụọma ọma nke isi iri atọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ ka m ga-agụ abụ isi iri atọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ Psalm 34 verses 1 and 2 ọsị nke David mgbe ọ gbanwere omume ya n'iru Abimelek o wee chụpụ ya o wee laa m ga-agọzi Jehova na mgbe niile mgbe niile ka otuto ya ga-adị n'ọnụ m Jehova ka mkpụrụ obi m ga-eji nya isi ndị dị umeala n'obi ga-anụ ya wee ṅụrịa ọṅụ ka chineke gọzie okwu nke ka onye anyị nghọta pụrụ iche na ngọzi dịka o si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eyi mee ee anyị matara na ọnwụnwa na-abịara ndị nke kraịst mgbe niile ọ bụrụ na anyị anya anyị ga-amata amata na ee ọnwụnwa ma ọ ihe n'ihe mkpagbu bụ ka nwoke nọ ntọala na ihe dịrị ndị nke kraịst n'ihi na site na ka nzukọ kraịst ji abawanye ụba site na ka nzukọ kraịst ji enwe mmeri site na ọnwụnwa na mkpagbu ndị a ka ndị nke kraịst na nzukọ nke kraịst ji enwe na nkwupụta maọbụ ịgbasa oziọma nke pụrụ isi na na n'iru ihe bụ isi okwu anyị n'ụbọchị nketa bụ otuto ekpere na nketa otuto ekpere na nketa na na mbụ mgbe m bidoro na mbụ ihe ndị a ihe aka anyị ejiwe mere ya bụ isi okwu anyị n'ụbọchị nke taa to ndị nke kraịst ihe e, ndaba n'ihe ịhụju anya na-abịara ha oge ọbụla mana nke kachasị nke anyị amata amata bụ na anyị nwere ebere pụrụ iche amara pụrụ iche na-eso ndị nke kraịst ọbụla dị iji wee mee ka ha bụ ndị nke na-enwe mmeri wee ruo mgbe niile n'ihi na kraịst kwu n'okwu ya sị na ya ga-ewuli ụlọ nke ya na mkpọtụ nke ekwensu na nnwale nke ekwensu na ya niile apụghị ikwetu nzukọ nke kraịst n'ihi na ọ bụ ntọala nke atọsị ike n'ime nke kraịst nzukọ kraịst bụ ntọala nke atọsi ike n'ime kraịst n'okwu nke chineke o wee edo anya ya na ọ dịghị ihe ọbụla nke pụrụ ịkpọdu nzukọ kraịst ma ikpochapụ ya ma ime ka ọ laa n'iyi n'ihi na chineke nọ n'oche eze ya ọ na-agba ndị ya ume ọ na-ejidesi ndị ya ike site n'ọgbọ wee ruo n'ọgbọ ọbụna dị mgbe ndị ochie chọrọ ikpochapụ ka a ghara inwe ihe ka ide akwụkwọ nsọ nke chineke ihe niile nke gbara mgba ime ka akwụkwọ nsọ nke chineke nke na-akpọ baịbụl ghara ịpụta ihe maka ọ ghara izu oke maka a gara iji egbe gbasa ozi ọma na mba niile ndị a niile gbara mgba imegide ha ha ncha niile bụ ihe laa n'iyi ma okwu chineke a ka na-akwụdosi ike ihe niile gbara mgba ime ka a ghara iji ka okwu nke chineke ghara ịga n'iru karịsịa maọbụ ka oziọma nke chineke bụ ihe a na-agbanyụ dịka eji mmiri agbanyụ ọkụ ndị a niile ụfọdụ ha anyị gụtara n'akwụkwọ sị na ụfọdụ ndị ekweghị ekweghị ka e, gbasara ibi akwụkwọ nsọ nke chineke be ha bụzi ebe eji wee merezi ụlọ ebe a na-ebi akwụkwọ nke chineke na mgbe ọ gasịrị ka ha nwụsịrị na mgbe ha laa n'iyi na mgbe ha labigara o doghị anya na o nweghị onye ọbụla ga-ebilite ịgba mgba megide chineke ka onye ahụ nwee mmeri n'ihi na chineke bụ ọkaka eze na-achị ndị eze niile o nwekwana onye ya eti aka mgba n'iru ka onye ahụ nwee mmeri egwu akwụkwọ nsọ ị ga-afụ ka o si tigbuo fero na ndị agha niile ị ga-afụ ihe o mere nebukadneza ị ga-afụ ihe o mere ọbụladị senecherib na ndị ochie dịgasị iche iche ndị bilitere nri ịgba mgbe imegide ukwu nke ya na ụlọ nsọ ya na nke ya ebe anyị kụpụtara wee na-egosi anyị na david bụ onye nke dabara n'ọnwụnwa onye nke a na-achụgharị ka egbuo ọbụla dị n'oge nke ya o wee ruo mgbe ọ dabere n'aka ndị iro na onye nke ndị nke chọrọ chọrọ ịla anyị n'iyi o wee gbanwee ọnọdụ ya wee kpaa agwa dịka onye na-amachaghị ihe na onye onye uche na-ezughị ezu e wee chụpụ ya n'ogige ha n'ebe ha nọ o wee si ebe ahụ wee laa n'ihi na ọ matara ihe ọ na-eme o wee were wee dee abụ a wee na-asị na ya ga-abụku jehova abụ na mgbe niile ka otuto ga-adị n'ọnụ ya n'ihi na ya ga-agọzi jehova mgbe niile na mgbe niile ka otuto ya ga-adị n'ọnụ ya na jehova ka n'aka mkpụrụ obi ya ga-eji wee na isi ijigo jehova wee nya isi n'inye ya otuto n'ihi na a sị na-eto dike na nke o mere eme ike adịghị ime ọzọ itogo chineke n'ihe ọma nke ọ na-emere gị itogo chineke na nzọpụta nke ọ zọpụtara gị itogo chineke n'agha nke ọ na-eburu itogo chineke na ị na-ararụ na-eteta ị na-aga njem n'ala n'udo na ọṅụ ihe ndị a niile bụ ihe anyị bụ mmadụ ya elebaru anya n'ala wee mata na ndụ anyị dị bụ ndụ nke chineke ihe akwakụ niile nke anyị nwere bụ nke si n'aka chineke wee bịa akwasọ mere ka anyị mata ọsọ na onweghị ihe ọ bụla nke mmadụ nwere n'ụwa nke na-abụghị site na chineke n'ihi na ya kere ụwa tọọ ntọala ya niile wetinye mmadụ n'ime ya ihe niile bụ agbaka mbọ niile na ihe nketa niile nke mmadụ nwere ma ego ma ụmụ akụnụba ụlọ ụgbọala ihe ọ bụla ọsọkwa na-abụrụ ihe ndị a niile si n'aka chineke wee bịa ọ bụ na ịmata nke a ịma na ya eji obi umeala na nsọpụrụ nye chineke ụtụtụ mgbe niile nke kachasị nke mgbe na-eche nke a ịmakwa na ihe na-ekpere ekpere oge niile iji gosi ya na edịghị ike mana ọ dị ike o nweghị ihe pụrụ ime mana ọ pụrụ ime ihe niile jizọs si na ọ bụ na anyị abanyeghị anyị anọghị na ya o nweghị ihe anyị pụrụ ime Ịmatagwo nke a ihe ndị anyị bụ ụzọ ekpere anyị eji anyị nọkọta chineke nso efu na chineke na-agọzi ndị nke gozibiga oke efu na chineke na-emere ndị nke ya karịa ka ha na-ayọ efu na chineke na-edu iji na-ekpuchi mmadụ karịa n'ihe niile efu na ihe nketa nke si n'aka chineke abịa bara ụba karịsịa ihe anyị na-ayọ na ọ na-enye anyị mmiri ozuzo ọ na-enye anyị anwụ na mgbe ya ọ na-azọpụta anyị n'aka ndị iro buru anyị agha nke zuru ezu na nke pụtara ìhè ole ka anyị ekwu ole ka anyị aghara chineke hụrụ ndị nke n'anya karịsịa nke kachasị nke ọbụla na o nyere anyị nwa ya jizọs kraịst n'efu iji wee mee ka anyị bụrụ ndị nke agbanwere ọnọdụ ọnwụ nye anyị ọnọdụ nke ndụ iji wee mee ka anyị bụrụ ndị nke agbanwere ọnọdụ nkọcha na ọnọdụ mbibi wee nye anyị mbuli elu n'ime ka anyị nọdụ n'ebe dị elu ọbụnadị na anyị karịziri ike ekwensu na ndị ajọ mmụọ na mbibi bụga dịgasị iche iche ihe ndị a niile bụ ihe nketa nke anyị nwere n'ebe jizọs kraịst dị na n'obe nke kalvarị ka ọ kpọdoro ihe ndị a niile n'obe wee sị na ọgwụsiwo ọgwụsiwo bụ nyanya ịna nyanya ya arụ adịghị ike kpọkuo chineke n'ime kraịst ọ ga-enye gị nzọpụta pụrụ iche n'ihi na ọ sị na ndị nke na-ebu ibu dị arọ unu bịakwute m na ya ga-anapụ n'ibu a na ga-enye unu udo nye unu ezumike nke pụrụ iche ezumike ọkọrọghọ ke ihe nị gbakwute jizọs kraịst ị ga-enwe ihe nketa pụrụ iche ị ga-enwe nzọpụta pụrụ iche ị ga-enwe mgbanwe pụrụ iche ị ga-enwe nzọpụta pụrụ iche mana ọ bụrụ na bụ jizọs kraịst ka enwere nzọpụta gị ohere a dịrị gị iji wee mee nke makụ ya n'ihi na ị ga-afụ nzọpụta pụrụ iche hulata isi n'ebe ọ bụla ịnọ nọ n'ogide ugbu a kpere chineke kwupụta mmehie gị nabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụ ihe nketa nke pụrụ iche n'ihi na ka ọ na-emere ndị ochie ka ọ na-emere ndị ọhụụ ọ sị na ihe ka ya na ihe a gwara ofu nne dị ka ha gwara mmadụ niile mgbe ị na-eme nke a oge deba afa gị n'akwụkwọ nke ndụ ka gbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ ị ga-enwe ihe nketa nke pụrụ iche akụ mgbaama gị ga-adị ike ị ga-enwekwa n'egwu ọṅụ na ọṅụ na akụkọ mgbaama pụrụ iche ka ekpere chineke onye nwe anyị pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọba aka ya onye otuto niile na-adịchasịrị onye ụwa niile na-akpụ isi ala nye n'ekpere n'ihi na ịnyewe anya nwa atụrụ gị jizọs kraịst onye nke ji wee chụọ àjà n'obe nke kalvarị onye nwanyele ụmụ gị ndị a ndị nke kwupụtara mee ha na iso gị mere ha ebere ka gbaa afa ha n'akwọ nke ọnwụ debe afa ha n'akwọ nke ndụ mee ka ihe nketa ha na nke ụwa na nke eluigwe bụrụ nke izu oke n'aha aha jizọs kraịst bụ onye nwanyị amen gị onye gere ntị ọ bụrụ na onwe akọ mgbaama ma ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 matakwana na ọ bụ na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ka ozioma si erunu nso ka chineke gozie ọnọdụ anyị na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen